ndị hibru isi nke iri na otu ma okwukwe bụ ndabere nke ihe a na-ele anya bụrụkwa nwapụta nke ihe a na-ahụghị anya n'ihi na n'ime okwukwe ahụ ka a gbara ndị okenye ama okwukwe ka anyị ji ghọta na ewerewo okwu Chineke dozie ụwa niile ya mere esiteghị n'ihe pụtaworo ihe kpụ ihe ahụ a na-ahụ anya okwukwe ka ebe e ji chaja n'iru Chineke nke ka àjà ken chere mma nke e sịrị na ya gbara ya ama. na ọ bụ onye ezi omume ebe Chineke gbara ama banyere onyinye ya niile o sitekwa na nke ahụ na-ekwu okwu ugbu a ọ bụ ezie na ọ nwụrụ anwụ okwukwe ka eji bubiga Enọk ka ọ ghara ịhụ ọnwụ ahụghịkwa ya n'ihi na Chineke bubigara ya rịị n'ihi na mgbe aka ebubigaghị ya agbaworo ya ama ihe o mere rịị na-atọ Chineke ezi ụtọ ma a sị na okwukwe adịghị ọ bụ ihe a na-apụghị ime bụ ime ihe ga-atọ Chineke ezi ụtọ n'ihi na onye na-abịakwute Chineke aghaghị ikwe na ọ dị na ọ na-egosikwa onwe ya onye na-enyeghachi ndị na-achọ ya ụgwọ ọrụ Noa mgbe Chineke dụsịrị ya ọdụ banyere ihe aka ahụghị anya ruo oge ahụ ebe ọ tụrụ egwu Chineke ọ bụ okwukwe ka o ji dozie ụgbọ ịzọpụta ezinụlọ ya o zekwara na nke a ma ụwa ikpe wee ghọọ onye nketa nke ezi omume ahụ nke dị n'ụzọ okwukwe mgbe a kpọrọ ebraham okwukwe ka o ji ṅaa ntị ịpụ jee ebe ọ gaje ịnara ka ọ bụrụ ihe nketa o wee pụọ na-amaghị ebe ọ na-eje okwukwe ka o jiri biri dịka ọbịa na ala nke ekwere ya rịị na nkwa dịka ala na-abụghị nke aka ya ebe o biri n'ụlọ ikwu ya na Isaac na Jacob. ndị soro ya na-eketakọ otu nkwa ahụ n'ihi na ọ na-ele anya obodo ahụ nke nwere ntọala ahụ nke Chineke bụ onye ọka ya na onye lụrụ ya okwukwe ka Sarah ji nara ike ọbụna ịmụ nwa ya onwe ya mgbe ọ gasịrị ịmụ nwa ebe ọ gụrụ ya n'onye kwesịrị ntụkwasị obi bụ onye kpere eri nkwa ọ bụkwa n'ihi nke a ka e n'otu nwoke mụọ ụmụ mgbe ọ dịkwa ka onye nwụrụ anwụ bụ ụmụ bara ụba dịka kpakpando nke eluigwe dịkwa ka aja nke dị n'ụsọ oké osimiri nke a na-apụghị ịgụta ọnụ ya ndị a niile nwụrụ n'ụzọ okwukwe ebe ha anataghị nkwa ahụ kama ha họọgharị sikwa n'ebe dị anya kelee ha wee kwupụta na ha bụ ndị ọbịa na ndị nọ dịka ọbịa n'elu ụwa n'ihi na ndị na-ekwu ihe dị otu a na-egosi na ha na-achọ ala nke ga-abụ nke aka ha ọ bụrụkwa na ọ bụ ezie na ha na-echeta ala ahụ nke ha si n'ime ya pụta ha ga ori ohere ịlaghachi ma otu ọ dị ugbu a ha na-agbasa ala ka mma nke ahụ bụ ala dị n'eluigwe n'ihi nke a ihere ha adịghị eme Chineke ka a kpọọ ya Chineke ha n'ihi na o doziworo ha otu obodo mgbe a na-anwa Ebraham ọ bụ okwukwe ka o ji chee isak n'iru Chineke dị ka aja ee onye ahụ nke na-arị nkwa ahụ nke ọma na-eche nwa nwoke ọ mụrụ naanị ya n'iru Chineke dị ka aja bụ onye e kwuru okwu banyere ya sị n'ime isak ka a ga-akpọ mkpụrụ gị ebe ọ na-agụ na Chineke pụrụ ime ka o si ọbụna na ndị nwụrụ anwụ bilie nke ọ naghachikwara ya site n'ebe ahụ n'ime ilu okwukwe ka isak ji gọzie Jekọb na Ịsọ ọbụna ngọzi banyere ihe gaji ịbịa mgbe Jekọb na-anwụ anwụ ọ bụ okwukwe ka o ji gọzie ụmụ ndị ikom Josef n'otu n'otu kpọkwa isi ala nye Chineke na-adabere n'isi mkpanaka ya mgbe ndụ Josef na-agwụ ọ bụ okwukwe ka o ji hụta ihe banyere ọpụpụ nke ụmụ Izrel nyekwa iwu banyere ọkpụkpụ ya mgbe a mụrụ Mozis ọ bụ okwukwe ka ndị mụrụ ya ji zobe ya ọnwa atọ n'ihi na ha hụrụ na nwatakịrị ahụ mara mma ha atụghịkwa egwu ihe eze ala ahụ nyere n'iwu mgbe Mozis toruru mmadụ ọ bụ okwukwe ka o ji jụ ka a kpọọ ya nwa nwoke nke nwa nwaanyị Fero n'ihi na ọ rọọrọ ka emejọkọọ ya na ndị nke Chineke kama inwe ihe ụtọ nke mmehie na nwa ebe ọ gụrụ ịta ụta nke kraịst anyị na-akụ dịkarịrị akụ niile nke ijipt ukwu n'ihi na o wepụrụ anya ya lee nyeghachi nke ụgwọ ọrụ ahụ okwukwe ka o ji rapụ ijipt n'ihi na ọ tụghị egwu ọnụma nke eze ahụ n'ihi na ọ nọgidesiri ike dịka ọ na-ahụ onye ahụ nke a na-apụghị ịhụ ya anya okwukwe ka o ji mee ememe ngabiga ahụ ya na nwụsa ọbara ahụ ka onye ahụ na-ebibi ụmụ eburu ụzọ mụ wee ghara imetụ ha aka okwukwe ka ha ji gabiga n'etiti oke osimiri uhie dị ka ọgba ala kpọrọ nkụ ma elomiri ndị ijipt mgbe ha nwara ịgabiga ya okwukwe ka mgbidi nke jeriko ji daa mgbe a gasịrị ha gburugburu ụbọchị asaa okwukwe ka Rehab bụ nwanyị na-akwa iko ji ghara iso ndị na-ekwenyeghị ekwenye lakọ n'iyi ebe o were udo nata ndị ledoro obodo ahụ anya gịnị ka ka m ga-ekwu ọzọ n'ihi na oge ga-agwụnarị m ma ọ bụrụ na kọọ m akụkọ banyere Gideon Berak Samson Jefta ha na David na Samuel na ndị amụma ndị sitere n'okwukwe lụgbuo alaeze lụọ ọrụ ezi omume nata nkwa dị iche iche kpuchite ọnụ ọdụm menyụ ike ọkụ gbanarị iru ụmụ agha ndị e sitere n'okwukwe mee ka ha dị ike site na-adịghị ike mee ka ha dị ike n'agha ndị sitere n'okwukwe chụlaga usuu ndị agha nke ndị ala ọzọ ndị inyom natara ndị ha ndị nwụrụ anwụ site na mbilite n'ọnwụ ma e tigburu ndị ọzọ ebe ha jụrụ ịnata mgbapụta ha ka ha wee nata mbilite n'ọnwụ ka mma ma ndị ọzọ ka a nwara ọnwụnwa nke ihe ọchị na ụtarị ee tụkwasị ihe ndị a nke agbụ na ụlọ mkpọrọ a tụrụ ha nkume a kwọwara ha a nwara ha e were iru mma agha gbue ha ha jere akpụkpọ atụrụ na akpụkpọ ewu na-ejegharị ebe ha nọ na mkpa a na-akpagbu ha a na-emejọ ha ndị ụwa na-ekwesịghị na-awagharị n'ọhịa na ugwu na ọgba na ọnụ nke ala ndị a niile ọ bụ ezie na agbara ha ama site n'okwukwe ha ma ha anataghị nkwa ahụ n'ihi na Chineke buru ụzọ lepụta ihe ka mma banyere anyị ka a ghara ime ka ha zuo oke ma a sị na anya anọghị ya